anyị enwetaghị ego taa. anyị enwetaghị ego taa. anyị enwetabeghị ego taa. anyị enwetabeghị ego taa Anyị agaghị enweta ego taa. Anyị agaghị enweta ego taa. Anyị agaghị enwe ike ịzụ nri. Anyị agaghị enwe ike ịzụ nri. ọ bụrụ na anyị enwetaghị ego taa anyị agaghị enwe ike ịzụ nri ego taa anyị agaghị enwe ike ịzụ nri ọ bụrụ na ha abịaghị mgbe ole ka anyị ga-eri nri ọ bụrụ na ha abịaghị mgbe ole ka anyị ga-eri nri ọ bụrụ na mmiri ha. Ka anyị gaa ahịa echi. Ọ bụrụ na mmiri ezoghị, ka anyị gaa ahịa echi. Ọ bụrụ na ị hụ anụ n'ahịa, nwaa ịzụta ya. Ọ bụrụ na ị hụ anụ n'ahịa, nwaa ịzụta ya. Mgbe ị hụrụ anụ n'ahịa, nwaa zụta ya. Mgbe ị hụrụ anụ n'ahịa, nwaa ịzụta ya. Mgbe m hụrụ anụ n'ahịa, anwara m ịzụta ya. Ọ bụrụ na ị hụ anụ n'ahịa nwaa ịzụta azụ ọ bụrụ na ị hụghị anụ n'ahịa nwaa ịzụta azụ echere m na ọ ga-abịa ugbu a Echere m na ọ ga-abịa ugbu a. Agwara m ya na ị ga-abịa ugbu a. Agwara m ya na ị ga-abịa ugbu a. Agwara m ya ka ọ bịa n'ebe a. Agwara m ya ka ọ bịa n'ebe a. Achọrọ m ka ọ bịa ugbu a. Achọrọ m ka ọ bịa ugbu Echere m na ọ ga-enwe ike ịbịa ugbu a. Echere m na ọ ga-enwe ike ịbịa ugbua. Ọ bụrụ na ọ naghị amụ akwụkwọ, echere m na ọ ga-enwe ike ịbịa ugbua. Ọ bụrụ na ọ naghị amụ akwụkwọ Echere m na ọ ga-enwe ike ịbịa ugbua. Ma ọ bụrụ na ọ na-amụ akwụkwọ, hapụ Ma ọ bụrụ na ọ na-amụ akwụkwọ, hapụ ya. Na ọ bụrụ eziokwu na ọ na-amụ akwụkwọ, hapụ ya. Na ọ bụrụ eziokwu na ọ na-amụ akwụkwọ, hapụ ya. ọ bụrụ na ọ naghị amụ akwụkwọ Echere m na ọ ga-enwe ike ịbịa ugbu ma bụrụ na ọ echere m na ọ ga-enwe ike ịbịa a ma ọ bụrụ na ọ na-amụ akwụkwọ, hapụ ya. Agụgha m akwụkwọ a echi. Agụgha m akwụkwọ a echi. Agụbeghị m akwụkwọ a mbụ. Agụbeghị m akwụkwọ a mbụ. Ọ bụrụ na ị gụbeghị akwụkwọ a, gụọ ya n'izu a. Ọ bụrụ na ị akwụkwọ a, gụọ ya n'izu a. Anyị agụchabeghị akwụkwọ a. anyị agụchabeghị akwụkwọ a anyị agụchaghị akwụkwọ a echi anyị agụchaghị akwụkwọ a echi ọ bụrụ na ị gụchabeghị akwụkwọ a gụchaa ya n'izu a ọ bụrụ na ị gụchabeghị akwụkwọ a gụchaa ya n'izu a ọ bụrụ na unu agụchabeghị akwụkwọ a Gụchanụ ya n'izu na-abịa abịa. Ọ bụrụ na unu agụchabeghị akwụkwọ a, gụchanụ ya n'izu na-abịa abịa. Enweghị m efe. ime ya n'izu gara aga. Aga m eme ya n'izu na-abịa abịa. Enwe ha mefe ime ya n'izu gara aga. Aga m eme ya n'izu na-abịa abịa. Ọ bụrụ na ị efe ime ya ugbua, mee ya n'izu na ime ya mee ya n'izu na-abịa abịa. Ọ bụrụ na ọ na-anwa ịrụcha ọrụ ya, ọ dị mma. Ọ bụrụ na ọ na-anwa ịrụcha ọrụ ya, ọ dị mma. Ọ bụrụ na ọ naghị anwa ịrụcha ọrụ ya, achọrọ m ka ọ rụchaa ya echi. ọ bụrụ na ọ naghị anwa ịrụcha ọrụ ya achọrọ m ka ọ rụchaa ya echi ọ bụrụ na nna gị na-arụ ọrụ gwa ya na aga m eche ya ọ bụrụ na nna gị na-arụ ọrụ Gwa ya na aga m eche ya. Ọ bụrụ na nna gị na-arụ ọrụ, gwa ya ka o Ọ chere m. Ọ bụrụ na nna gị na-arụ ọrụ, gwa ya ka ọ rụchaa ọrụ ya ugbua. Ọ bụrụ na nna gị na-arụ ọrụ, gwa ya ka ọ rụchaa ọrụ ya ugbua. Alara m ụlọ. sie alara m ụlọ sie ite alara m ụlọ mesịa sie ite alara m ụlọ mesịa sie ite Aga m ala ụlọ sie ite. Aga m ala ụlọ sie ite. Anyị gara ụlọ ya gwuo egwu. Anyị gara ụlọ ya. gwuo egwu Anyị ga-aga ụlọ ndị enyi anyị gwuo egwu. Anyị ga-aga ụlọ ndị enyi anyị gwuo egwu. Anyị niile nọ n'ụlọ m n'abalị gara aga kọọ akụkọ. Anyị niile nọ n'ụlọ m n'abalị gara aga kọọ akụkọ. ga-anọ n'ụlọ m. n'abalị na-abịa abịa kọọ akwụkwọ anyị niile ga-anọ n'ụlọ m n'abalị na-abịa abịa kọọ akwụkwọ anyị riri nri gụọ akwụkwọ Anyị riri nri, gụọ akwụkwọ. Anyị riri nri, mesịa gụọ akwụkwọ. Anyị riri nri, mesịa gụọ akwụkwọ. niile na-eri nri na-agụ akwụkwọ. Anyị niile na-eri nri na-agụ akwụkwọ. Anyị rụchara ọrụ anyị, mesịa. bụọ abụ anyị rụchara ọrụ anyị mesịa bụọ abụ o riri nri mesịa gaa ịhụ otu enyi ya o riri nri mesịa gaa ịhụ otu enyi ya mgbe o richara nri ọ gara ịhụ otu enyi ya mgbe o richara nri, ọ gara ịhụ otu enyi ya. Aga m anọ n'ụlọ n'abalị a dee Aga m anọ n'ụlọ n'abalị a dee akwụkwọ. M nọ n'ụlọ n'abalị a, aga m ede akwụkwọ. M nọ n'ụlọ n'abalị a, aga m ede akwụkwọ. Ọ bụ ọrụ m ịnọ n'ụlọ m n'abalị a ide akwụkwọ. Ọ bụ ọrụ m ịnọ n'ụlọ m n'abalị a ide akwụkwọ. Ụmụaka ahụ meghere Ụmụaka ahụ meghere sọ ụzọ bata. Ụmụ akwụkwọ ahụ meghere sọ ụzọ, mesịa bata. bata. Nwoke ahụ bara n'ụlọ gbanye ọkụ.

Nwoke ahụ bara n'ụlọ, mesịa gbanye ọkụ. Nwoke ahụ bara n'ụlọ, mesịa gbanye ọkụ. Mgbe nwoke ahụ bara n'ụlọ, ọ gbanyere ọkụ. Mgbe nwoke ahụ bara n'ụlọ, ọ gbanyere ọkụ. Ọ hụrụ na ị bịala. Ọ hụrụ na ị bịala. Ọ hụrụ ka anyị na-abịa. Ọ hụrụ ka anyị na-abịa. ọ hụrụ na ike agwụla m ọ hụrụ na ike agwụla m ohi ọ hụrụ na o nwere ego ohi nne n'ebe ahụ ọ hụrụ na onwe ha ego ọbụla n'ebe ahụ ọ hụrụ n'ebe ahụ ọ gbanyụrụ ọkụ hapụ ọ ọkụ hapụ mgbe ọ hụrụ na o nweghị ego ọbụla n'ebe ahụ, ọ gbanyụrụ ọkụ hapụ. mgbe ọ hụrụ na o nweghị ego ọbụla n'ebe ahụ, ọ gbanyụrụ ọkụ hapụ. mgbe ọ rụchara ọrụ ya ọ gbanyụrụ ọkụ hapụ mgbe ọ rụchara ọrụ ya ọ gbanyụrụ gbanyụọ ọkụ hapụ ọ chara ọnụ ya gbanyụọ ọkụ hapụ mmadụ niile na-abụ abụ na-ete egwu n'obodo mmadụ niile na-abụ abụ na-ete egwu n'obodo Mmadụ niile ga-abụ abụ, tee egwu n'obodo. Anyị hụrụ ka ha na-abụ abụ na-ete ka ha na-abụ abụ na-ete egwu. Anyị hụrụ ọtụtụ ndị okorobịa na ndị agbọghọbịa ka ha na-abụ abụ na-ete egwu. ndị okorobịa na ka ha na-abụ abụ na-ete egwu. anyị hụrụ ka ọtụtụ ndị okorobịa na ndị agbọghọbịa na-abụ abụ na-ete egwu ndị okorobịa na na-abụ abụ na-ete egwu Mmadụ niile na-eri nri, na-aṅụ mmanya, na-akpa nkata. Mmadụ niile na-eri nri, na-aṅụ mmanya, na-akpa nkata. Mgbe m ruru ebe ahụ Mmadụ niile na-eri nri, na-aṅụ mmanya, na Mgbe m ruru ebe ahụ, mmadụ niile na-eri nri, na-aṅụ mmanya, na-akpa nkata. achọrọ m ịbịa lee akwụkwọ gị m ịbịa lee akwụkwọ gị ụlọ gị ile akwụkwọ gị Achọrọ m ịbịa ụlọ gị ile akwụkwọ gị. Onye nkụzi m chọrọ ụlọ gị ile akwụkwọ gị. Onye nkụzi m chọrọ ịbịa ụlọ gị ile akwụkwọ gị. ka anyị gaa ụlọ Okafọ ile onyinyo ya. ka ile onyinyo ya. Aga m aga ahịa ịzụta anụ na ji. Aga m aga ahịa ịzụta anụ na ji. Aga m aga ahịa zụta anụ na ji. Aga m aga ahịa zụta anụ na ji. were ọgwụ a ṅụọ. were ọgwụ a ṅụọ were ọgwụ a emesịa ṅụọ ya were ọgwụ a emesịa ṅụọ ya biko gaa ahịa zụta ose biko gaa ahịa zụta ose Rụchaanụ ọrụ unu, emesịa laanụ ụlọ unu. Rụchaanụ ọrụ unu, Saa akwa, emesịa zaa ezi. saa akwa emesịa nza ezi